ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke chasị udo niile dịrị n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị abụ m ezi nwanne na nwoke obichukwu toni eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word redio Ministry ka ozi ọma si eru unu aka ọ bụ site na akala nke afrịka ngalaba nke naijiria bụ site n'ime ologo eru nke dị n'ime Ibadan Ọyọ steeti ka ozi ọma si erute ụlọaka aka n'oge ugbu a ọzọkwa ka udo nke chineke nke kachasị udo niile dịrị unu n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwanyị eme na ịga e n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji ebe anyị ga-eji wee mee ihe mmụta na ihe ịtụgharị uche ga-abụ na ga-esite na akwụkwọ isi nke iri atọ na anọ m ga-agụ amaokwu nke iri diuteronomi akwụkwọ nke moses isi nke iri atọ na anọ m ga-agụ amaokwu nke iri diuteronomi 34 verse 10 owo sị ọ dịghịkwa onye amụma biliri ọzọ n'izrel dị ka moses onye jehova maara iru na iru ka m ya ọzọ ọ ọ dịghịkwa onye amụma biliri ọzọ n'Israel dị ka mozes onye jehova maara iru na iru ka chineke wụkwasa ngọzi ya n'okwu nke a ka onye anyị ndụ wetakwana n'ezi mkpụrụ n'ime anyị n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen na n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isi okwu ma isi akụkọ anyị ga-abụ moses onye amụma nke chineke moses onye amụma nke chineke emem ọ bụ na ile anya n'ime akwụkwọ nsọ ma ile anya n'ụwa anyị bụ chineke na ndị nke ọ kpọrọ n'ọlụ ka o si ezi ha ozi na ka ya na ha si aga njem na ozi ha nke udiri ha n'ụwa n'ihi na onye ọbụla chineke kere n'ụwa chineke kere n'oyiyi ya ka o wee bịa n'ụwa jere ya ozi dịka nya bụ chineke si wee chọọ dị ka mmasị nke chineke si wee dị ka onye agha wee baa uru nye chineke nyekwanụ ụwa na ndị mmadụ na ndị ya na ya bi n'okirikiri wee tikwanụ ya onwe ya ụzọ ihe ndị a ka chọrọ ka anyị ghọta ka chineke chọrọ ka anyị mụta n'oge ugbu a na ọkpọ nke chineke chineke kpọọ gị oku n'ọrụ ị ga-abara chineke uru ị ga-abara ụwa uru bakwara gị onwe ha uru na ihe ndị a ọ bụla ile anya efu na chineke kpọọ mmadụ okwu ọ ga-enye ya ihe ọ ga-eji ga anya mbụ ije na ihe ọ ga-ejikwu anya mbụ okwu na ihe niile nke bụ mkpa ya dịka mmadụ ọ ga-enye ya isi ike ọ ga-enye ya agbamume ọ ga-enye ya nkwuwa okwu ọ ga-agba ume na-ejidesi ike ọ gaghị ebu onye na-atụ ụjọ ma onye na-ele anya gburugburu ma onye ga na-agbalịkalịka n'ịga ozi ahụ na-enyebele anya mgbe ọ kpọrọ jeremaya ọ sị atụla egwu mgbe ọ kpọrọ joshua ọ sị atụla egwu na nnọnyere gị na Mozis kwa mgbe ọ na-ede Mozis ozi nke ọ sị atụla egwu ele anya fụ na egwu bụ ihe na-anagharị ụfọdụ ndị mmadụ eru na ebe chineke chọrọ ka ha ruo ee nke si anya ji eme nke ee gịnị ka echi ya eweta gịnị ka nke a ya eme gịnị ka mmadụ a na-ajụ ajụjụ na-enweghị isi n'ọdụ wepụzie anya ebe chineke nọ wee na-eleba anya na-ele anya ebe egwu nọ egwu anabụghị ụfọdụ ndị mmadụ iru ala nke ekwere ha na nkwa ọ bụ na ile anya fụ na ụmụ isrel mgbe chineke si ha gaa na ha enyego ha mmeri n'ọha ga-enwe ala nke a ha gwere maka egwu wee ụfọdụ ha laghachi azụ ụfọdụ ha dakwana mgbe ụfọdụ ha nwụọ n'ime ọzara n'ihi maka egwu amachi ego gị wepụ egwu na ndụ gị ka ị gaa wepụ egwu na ndụ gị ka ị nwee mmeri wepụ egwu na ndụ gị ka ịfụ ngozi na ihe nye nke chineke nke pụrụ iche nke ga wepụ egwu na ndụ gị wepụ egwu na ndụ gị site na inwe okwukwe n'ime akwụkwọ nsọ nke chineke ịtụkwasị obi nwe okwukwe na akwụkwọ nsọ nke chineke na okwu ya na um, um, onye mmadụ ọ bụ na ihe ịrịba nke ọ na-eme ị ga-afụ ọganiru pụrụ iche mgbe ị na-eme nke a chineke ga-awụkwasị gị ngozi pụrụ iche n'aha jizọs anyị wee na-ekwu maka gị na-ekwu maka moses onye ama nke chineke mgbe chineke kere gị n'ụwa o kere gị ka ị bịa jere ya ozi o kere ka ya bụrụ nke o kere gị ka ị bụrụ onye ya ga-eji wee nye anya isi n'ihi na ọ dịghị mgbe agha ọbụla nke abịara imegide gị nke ya adịghị ire chineke nọnyere gị ọ dịghị onye pụrụ igbu gị na ọbụna oge gị eruru ihe chineke na-amaghị anya n'ime ndụ gị agaghị eme ọsọgide ekwensu gbaa gị okirikiri mmụọ na ndị mkpagbu bụ imegide gịnị chineke etighi ya ka ọ gaghị abịa na mmezu ihe ọbụla nke ha na-akwadobe osi n'ala mmụọ osi na arụsị n'ihe ọbụla iji wee megide gị akagbuo ya n'oge dị n'aha jizọs onye na-akọwa na chineke kere gị na oyiyi ya ka ị bịa jere ozi n'ụwa gịnị ka chineke kere n'aka ị chọpụtago ihe nke chineke kere gị ịbịa eme n'ụwa akwụkwọ nsọ mere ka anyị mata ebe anyị gụrụ ọ na moses onye amụma nke chineke na onye ọbụla onye amụma ọbụla nke biliri ọzọ dị ka moses onye jehova maara iru na eru jehova maara iru na eru n'ihi mgbe chineke kpọrọ oku ọ zara chineke wee ya mere nke alenki lee nke ihe nke ịgara ebe dị otu a ka ozi ihe ndị a niile afọ kosi bịa mmezu ọbụna n'ala nke ijipt ka ọ na-eje ka anyị na chineke na-akparịta ụka ka chineke na-agwa lee nke a mma gị onwe gị onye na-ege ntị ụfọdụ ndị mmadụ nọ n'ụwa taa ha ha mgbe chineke ji agwa ha okwu ha amaghị mgbe chineke ji ekwu nke a ma okwuo ọzọ ha enweghị ihe mkparịta ụka dị ka ịgụ akwụkwọ nsọ nke chineke ma ịghọta na-etu ka chineke si agwa okwu ọbụla dị site n'akwụkwọ nsọ ọbụla dị egwe okwu nke onye anụ ọbụla dị n'ijikwa n'ihe dị ka ihe ịrịba ama ụfọdụ wee gosi ya onye ya bụ chineke adịghị edinye mmadụ ozi gadịpụ onye ahara nkịtị ọ bụ na odinye gị ozi ma onye gị ihe ọbụla iyi eme ogene na-abụ ya we na eburu onye nke maara ụzọ ya n'ihi na ndị nke chineke na ha so adịghị efu ụzọ ha adịghịkwa na-asọ ngọngọ mgbe na-achọ ka ịmata na ije ozi gị na ndụ gị gị na chineke kwesịrị inwe okporo ụzọ unu si aga gụnwa nwere ụzọ nke isi na-efe ya na nke isi na-eso ya na nke isi na anọta okwu ya ịmara mgbe o kwuru ọ bụ na ile anya dịka samuel mgbe samuel na-amatabeghị chineke chineke kpọrọ oku n'abalị mgbe ọ nọ n'ụlọ ukwu nke shailo ọ gbajekwu elai bụ onye isi ịgafe ịgafee akwụkwọ samuel nke mbụ isi nke iri isi nke atọ gụrụgbadawa samuel gbajekwu ya si ya lee m n'ihi na ị na-akpọ m o nke mbụ nke abụọ na nke atọ elai wee ghọta na ọ bụ chineke na-akpọ ya o wee sị ya gaa dị n'ala ọ bụ na ọ kpọkwa gị ọzọ ga-esi ya kwuwe na uru gị nwoke na-anụ mgbe chineke kpọkwara ọzọ o wee sị ya kwuwe na uru gị nwoke na-anụ Elaị kụziere ụzọ mgbe o mgbe ọ mụtachara nke a ilezi anya n'ime ndụ samuel dịrịzie gawa ịfụ na samuel na chineke na-akparịta ụka chineke na-asị si etu a gaa si etu a gaa si etu a gaa ihe ndị samuel amụtago ya chineke wee nwee ezigbote ụka lee anya mgbe o jiri be jese ọbụladị iji wee rọpụtara chineke david onye eze nke israel nke abụọ chineke gwara ya okwu ya gawa arụpụtago m onye eze ga-anọchi anya sọl ọbụladị na ngwuru nke jese ka chineke si wee kọwara anyị taa ka o si mgbe o jerusiere gakwa n'ime misteki chineke wee si anya lee n'ọgụbeghị ya ebili anyị fụ na ya mkparịta ụka ya na chineke dị ka nna na nwa etu ka chineke chọrọ ka anyị na ya na-abụ si n'akpa moses na nke e dịkwa n'iche chineke na moses na-akparịtakwa ụka kee ka gị na chineke si akparịta ụka kee ka isi aghọta okwu ya kee ka o si agwa gị okwu kee ka isi amara mgbe chineke na-ekwu na mgbe onye ọzọ na-ekwu kee ka isi amara mgbe mmụọ nsọ na-agbara gị ama n'ihe dị iche iche ihe ndị a niile kwesịrị ihe anyị ga-eji wee ihe ga-ewuli mmụọ anyị ihe anyị ga-eji wee mere ihe dị mkpa ka ndụ anyị wee nwee ịga n'iru na nghọta nke pụrụ iche mgbe fi na-emeta nke a tutu ị na-abụrụ onye gị na chineke na-akparịta ụka n'eru n'eru ị ga-eburugodo ụzọ mara nwa ya bụ jizọs kraịst ị matawo jizọs kraịst ị were dị dịka onye nwe gị na onye nzọpụta gị gịnị ka ọ bụ n'ime ndụ gị ọ na-achị achị ọchịmago n'ime ndụ gị ị rapụgoro onwe gị ọ bụ na nke a ohere dịrị gị n'ogede ugbu a ebe ọ bụla ị nọ ogede ugbu a achọrọ m ka ị isi n'ihi na chineke nyere anyị nwa n'efu ka ọ bịa bụrụ onye ga-agbapụta anyị na njọ na mmehie agbagharago mmehie gị rata isi n'oge dị ugbu a sị chineke n'ịlatagwu n'ịnabatago jizọs kraịst ka onye nwe gị na onye nzọpụta gị si ya na gbaghara gị mmehie gị kwupụtara ya njọ gị si ya na ikweregwu mgbe ị na-eme nke a ị ga-abụ onye edo ehichapụrụ afa ya n'akwụkwọ nke ọnwụ debekwa na n'akwụkwọ nke ndụ ndụ nke ebighị ebi ka ịfụ ihe ngozi na ihe nketa nke dịrị gị n'ụwa wee gaa n'iru ụlata isi n'oge na ebe ọbụla ị nọ n'oge dị ugbu a ka ekpere chineke onye nwaanyị na chineke onye nke chukwu nke pụrụ ime ihe niile lee ndị ori gị ndị a ndị nke tụkwasịrị gị obi ndị nke kwere n'okwu gị ndị nke bịakwa anyị iji wee bụrụ nwa gị n'oge dị ugbu a n'ihi na ha agabugo n'ụzọ nke ha aka nke aka nke aka ha na nke furu efu ha anatagbo n'oge dị ugbu a onye nwaanyị ụkwasị gị ebere ha ụkwasị ha ebere gị sachaa mmehie ha deba afa ha n'akwụkwọ nke ndụ hichapụ afa ha n'akwụkwọ nke ọnwụ n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen onye nwanyị lee ka ndị oru gị ndị a nyekwanye ha mgbara iji wee kwudosi ike na iji wee gaa n'iru iji wee na-anụkwanye mgbe ị na-ekwu ka afa gị bụ ihe ebule na ha gozi agozi n'ime ndụ ha n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen gị onye na-ege ntị kwudosie ike n'okwukwe elekwana gburugburu n'ụzọ ọzọ ka gị na chineke na-aga n'iru ị ga-afụ ihe dị iche n'ime ndụ gị na-arọ nke a na ebe niile nke ị nọ ị na-agụ akwụkwọ ị na-azụ ahịa n'eme ezinụlọ gị ihe niile ị ga-afụ udo nke chineke nke dasị udo niile n'aha jizọs amen matani na okwu ndị a site n'ụlọ ọrụ ndị Life wod redio Ministry were rute unu aka n'oge dị ugbu a ọ bụrụ na unu nwee akwa mgbaama ma ihe ntụgharị uche ma ọ bụ akụkọ ma ọ ajụjụ unu ga-enweta n'igwe okwu 080 56719493 ọzọkwa 08056719493 ka udo nke chineke nke kachasị udo niile dịrị n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwe amen